anyị nwere ikwu maka ya n'ụbọchị taa bụ abana nke ndị Igbo be anyị na-akpọ ji abana ife anyị na akpụ ya bụ abana na ya ka m ji n'aka ebe ọ bụrụ na ị mahịa ijee n'afọ ime gịnị esi ha ha nye gị abana kedu ife abana a na-alụ ọ bụrụ na ị na-enwe mmụọ akpọmasị ebe ọ bụla ị pụtara mmadụ akpọ gị asị ihe eme nwoke ife ihe eme nwaanyị ife ebula akpọmasị na-eso gị enu na itinye ụkwụ ebe a kpọọ achụọ gị itinye ụkwụ ebe a chụọ gị itinye ụkwụ ebe a chụọ gị nwoke kpọrọ gị asị nwaanyị kpọrọ gị asị ị na-ebe na-agagharị si na imehọ nwoke ife imehọ nwaanyị ife ọ ụchụ ka a gbaa gị ife ị ga-eme bụ ka ị ga-esi mara na onwe gị onye ilo ji iwe wee mee gịnị wee gbaa gị ụjọ kedu ife ị ga-eji adụ a wee mee ọ iweta elu m adụ a ime gịnị ibewaa ya iwelu mma wee mee gịnị n'enu ka m si eme iwelu mma ime gịnị ibewa ya ụzọ na-abụ iwee chọọrọ m mmanụ na nnu iweta mmanụ na nnu ahụ mmanụ na-ekwukwa bụ mmanụ nri nke ndị Igbo be anyị na-akpọ mmanụ na-acha mmemme iwe tinye ya nnu eji eri nri wee were aka gị wee mee gịnị wee gwọrọkọba nya bụ mmanụ gwọrọkọ nya bụ mmanụ ịgwọrọkọcha mmanụ ahụ jekọọ ọnụ iwee weta adụ a ibewalụ ụzọ na-abụ iwee mee gịnị iwee lụrụ mmanụ ahụ ite ihe na saịdị nka ite ihe na saịdị nka ịtụ ahụ isi wee bewe ya i wee jide nyanwa ahụ ibelu itere mmanụ wee sie taa na-eme ị na-eme ya ị na-ekwu okwu si obi ndị ilo mmụọ obi ndị ilo mmadụ mmụọ akpọrọmasị niile akpọrọ gị n'ọta ka ị na-akwado obi ha na-eke kwado obi ha n'orie kwado obi ha na afọ kwado obi ha na nkwọ ọwụ nke ndị ajọ mmụọ mere nke ndị ajọ mmadụ mere ọ dị na okeke okorie okafọ mgbe mgbeeke mgbe afọ na mgbankwọ isi na ọta ka ị na-akwado obi ha na-eke kwado obi ha n'orie kwado obi ha na afọ kwado obi ha na nkwọ ebe m ebe ọbụla anọ wee kpa afa gị n'ife ọjọọ wee mee gị mmụọ akpọmasị ebe ọbụla ị pụtara akpọ gị asị si na ọta ka ị na-akwado obi ha n'afọ afọ naanị ụbọchị naanị ị na-eme ife ịkpọkwa na mmadụ afa maka na ịkpọ mmadụ afa ebe ọ bụla eji n'afa afa ga na-apụta na o nwee ife imere mmadụ mana ị na-eme na-akpọ okeke okoye okafọ okonkwo mgbeke mgbaoyo mgbafọ mgbankwọ ife iji e akpọ okeke okoye okafọ okonkwo ma ọ bụ mgbeke mgbaoyo mgba mgbankwọ bụ na ọ bụrụ nọọ nwoke bụgodu nọọ nwaanyị na ọ ga-adabarịrị n'ofu afịa eji mara ndị Igbo a mụrụ onye ahụ ịkwodocha ekwodocha wee mee gịnị iwee chịkọrọ ya wee mee gịnị wee pụọ n'ezi ụzọ na-aga wee mee gịnị ije wụpụ ya ebe ahụ isi na obi ndị ilo obi ndị akpọmasị niile na ọha ka ịkwọdelu n'ụbọchị taa na taa na mmụọ ya akpọzi gị asị ọzọ na mmụọ daa ya akpọzi gị asị ọzọ na ịwa asa na ụchụ aha agba asa na ụchụ aha agba mmụ ikwu imee ya ịfụ na ife dị iche ga-eme gịnị ga-ebido ndịwa na ndụ gị achedalụnụ <laughs> ndị be anyị aka m bụkwa ezigbo nwanne ụnụ nwaanyị ada nnewi ada ndị gboo ka emesịanụ biko ka unu nyere m aka na-atụsasị ozi a ka unu chielu m dis message bia your share botin imekwara m ike wee subscribe to my YouTube channel for more messages to come. Dewonu.